Papa. Papa. Nna. Kedu ihe ọ? Kedu nke ebe a ụdị a ka asị na na na na echi na-efunarị gị funarị? Nna onwero Papa is na m na onwere ife Kedu ụdị fọ bụ? Hey! Nna, ọ nne gị. Nne gị gị nne gị n'obodo a. o nwere ife nne emerụ ka m ka nne gị a ka ọma na m fụ ya n'anya mana o kwerọ nna ife obodo anyị nọ ọ nne gị mee Mago ụbọchị a esibe e, a na-adọkasị na-adọkasị esibe esibe a mana ekere chukwu na nke tata n'ọgwụgwọ pastọ kafalara ụlọ ife kịta kịta kafa jere n'ala anyị jegodu jebutere m biko anyị lụkwara na benata otu anyị si ka ewugodo arụ wụsịzi arụ iwe libe nri jee butere m butere 哎，哟喂！那，妈你才死过么呢？他妈拿布布来管我？ ọ bụ nwa eligo nke m ana m elopụrụ na ị ga-agwụ ahụ onweghị onye ka a ga-esi n'ụwa niile ife ji mara ọnịcha iri ka anyị ga-eji ama ezigbute nwaanyị ọnịcha maka na ife anyị na-esi bụ dakụ dakụ ife otu anyị yekọnata fo stew n'ụwa itinye ozueli rice niile nne nne isi tugbo m na-achụgode na-abịa maka nne na-enwe ife ọkwa ma Dandị. Dandị? Dandị nke oyi nwoke amụrụ ya igbo jee yunivesiti Dandị nke mesịbụrụzie banka hai ọ bịa na m nta. o ifụlụ ya nne inweta jipu o bụ ọbịa nke nnukwu ọ bụ ụkwado sọsọ nke jipu dandi nke mma ka ọzọ ịnụkwa eme eme ọsị m na enyere promotion n'ọlụ ka ọ gịnị gịnị bụ promotion gị ka bank ya eji wee na-akwụnwe ụgwọ ogogo ife niile ya eme ife mme ọ sị na ọbanye na ndị ndọrọndọrọ ọchịchị politiks ọ bagozinu politiks ka ị na-akọwalụ m nụnụ dandi si m nọọ ya mabozi chairman ka ezigbo eh, pati a na-ewu People's Development Party, uh, People's Development Party. Ọ sị na ọ bụ chairman ebe Hey! Enwe ife Ọ sị mụ bịa ka mụ na party Global. Eziokwu. Kedu ife gwara ya? Ka gwa ya. Ịmara ịmara na mere emenwu na mere anọrọ na party ya. Ịma na mere emenwu. Ka ndịkọ dị biko. Nya, isi anyị na-alụpụtagolu gbadaa ị na-agbago o nwere kwafe ọbụla ịlụpụtago na-abụrụ nwa kootu a ị na-abụ jesarata chi m debele o nwere kwafe go ego e ji esi nri anyị na-eli na asị na nna-esi nna-esi dakụdakụ amakwa nka nsị papụta ya n'aka ya ekwu ekwughazị maka ụgwọ ụgwọ akwụkwọ ụmụ ya ma nke ụna nekwa nekwa ebe anyị bi nekwa nye ka oyi nwoke kpọrọ isi gị bịa ka isolie jee kpata ego na politiks ị e na-ebute ego ma ikekwa bụrụ akpa ha uh, uh, uh, na-akpọ gana mozigo ke jibụbatara m ya n'ụlọ isi na ime eje ịmakwa ka ọ ga-esi wee dịlụ m ibubata ego a wig akpụ n'isi ntụfu aka m niile eju ngolibe chenje lipstik m na ife niile iwe si na ime eje kezi nke iru ijiri etu ke nke bịa ka ije nabana ke ivi nọla ebe a wee na-eme onwe iri atụpụrụ m ọnụ kemgbe ụbọchị anọ na ọkwa ma chọrọ m okwu ọkwa ma chọrọ m ezigbote ezigbote okwu ọ bụrụ onwe ife mme gị ịgwa m ka m yọ gị onne oke isi na ịma isi oyi nwoke wee jefe ụzọ mara ebe o akpata ego isi na ịdịrọ interested n'ime isi eje oge aka mụ na ise <clears throat> mana ịmana m abụrụ ụdị mmadụ anwa na hmm? abụrụ m ụdị mmadụ e, anọrọ m na ndọrọ ndọrọ ọchịchị obodo hmm? jeka njukeneri ọ bụ na onwe ife mmezi n'ebe anwa ominu na mma resign n'ọrụ m ma mebi ma onwe ife ọjọọ m ebe afọ ọrụ m nwa ka ụta ga-adịrụ ọ bụ na ị ga-resign ndụka resign ya at least ka nke a bụrụ nwa ife ime ọkwa ga bụrụ ofu achievement n'ebe ị nọ nọ resign ya nụnụnụ jukere na onwe ya ajụjụ iri 20 years ịnọ na Federal Development Commission alụ ọrụ kedu ife ịlụta ọ nwụrụ na ife ịlụta nọ na sars nwa bụ ezigbo nwaanyị ọnịcha nọ na-abụrụ mkpọmkpọ cha na-aba adọ n'ebe a na kootu anyị ji eje ọrụ kwada okwefu kootu a otu efe na njem. ego ụgwọ akwụkwọ ụmụaka bụ aka nga bụ iwe wewepụta ya ekwụzikwa ego nri oo ọdịba ee sọ ọ ị ga resign resign ọ bụrụ nke ị na-eme maka na oyi nwoke si gị pụta ka ife ụzọ na ọ na-apụwala ịmakwa nna nna anwa ka ọ na anwa na-anwa ndị na-anwa ọnwa ofu akwa ọnwa eto ofu akwa ama m ife nna m bụ ọdụkwe gwale oge ọkpọnye m kponyere m n'aka ọ sị nye kwana ka m bụ nwata afọ gị kpachapụ anya ebe m nọ gị na-eme anya ọfụma ị na-emefa ncha mba ọ nwere ife ị na-eme nụnụ mmadụ wee sikwa n'ilo wee wetala iyi ngozi wetala ife otu mmụọ bụ nwa ọdụkwa ezigbote onye ọnịcha aka na abụ si wetala ya ife si gị bịa onye m ka efe ụzọ isi mba n'ịchọrọ ya n'ịchọrọ ime politiks nọọ ị nọ n'ọkwa federal gọọmenti job a na-akwụ ị salari ofu ọnwa e, every from January to December the same kind of salary ife ị na-ana ọ bụ na 20,000 otu akọdị na-etinye itere ewepụ ewepụ ọsị gị bịa na politiks ebe ị na-ebute ego mbute o enwe ike ọ bụrụ Ghana Mozgo ka eji ebu n'ife a fo ebutie mbụ nwa ọdụkwa enwebe anwụrị yibe afe ịmanụ ka ọ ga-esi wee dị n'ụlọ m ụdị lipstik na ugbu anya nga na-ekpu ụdị wig m ga-etinye n'isi jere mmadụ afọ ibe m ime mechukwa m o ndụka eziokwu tụgod emechi m ka m gwazie gị tata na m enwero interest na ndọrọ ndọrọ ọchịchị bụ ọkwa ịfụ pati somtin enwero m etu nsi onwe interest na ya ndụka ndụka si na ndịra interested adịrọ na ịma anaba na mụnwa bụ ezigbo nwaanyị ọnịcha otu a ndị dịka mụ na ya nabụ ụla ọ bụrụ m ade mmadụ m ka ị fụrụ lele nna nna ọ bụ da m chinenatago gị ife kpata iji wo je na-agwa ndị enyi m na mụ jụ na maya na politiks nke a bụ ozie gịnị ee e, zakene m ke ife kpata anyị wo mee ọ kwụrụ ndị ezigbote ọyị ka nje ka fa nyere aka gwa maka gbara mma nwe ọbụla ife na maka bịa ka isoli eje mmalụ fụ ebe o si ebute ego ị chọrọ isi eje ka nje gwafa ka fa gwa ya okwu maka mkpọrọ mma isi ya ya fụ ọ dị maka isi na-adịrọ mma ọ bụ ma nke m n'isi m uzu ezu ka ife na-eji oje ife mbụ na ukwu n'ime ụlọ ebe a ka i buru pụọ n'ilo jee na-agwa onye ọbụla ịfụ maka gịnịzi nagoro asị ifu na mpụ na ọgbọ ya ejekọ ọlọ niile ehe ije ejekọ ọfa ofu ndị oyi gị na afa na-elikọ na alakọ ka m fụ maka ngwa ọ ndị ezigbote oyi ọ ndị ga-enyekwu maka wee gwa ya okwu ka ọ baa ya ntị ka njikene gị onwe na ugo ife esi m merụ gị nne merọ ee onwe ka ife m e, nke a bụ na iwu bụ na mmemme riere m ị chọrọ dịrị ya mma etu o si wee dịrị m n'ọdị iwu bụ na mmemme ya otu ọbụla ositile nkịta matara ife mata bụ na anyị ga na-aga aga ife ị ga-ekwu ọ gbasara ọdụmchacha ife gbasara nkịta bụ na ị ga-ege ntị ka ị mara ife na-ekwu ka isoro ndị otu ị na-aga agaba agaba biko ana m emere gị ife niile ị na-ekwu ọkwa nke mana nke a kịta mba biko zie nunu biko ana m ayọzi biko na nke a imelụ m nke anụ eziokwu mma ayọzi ya ọzọ onwe ka ọ dị nke a nke a mba ezigbo ji negodi e iru enwere ara anọ ịgbarabasị iru ịmarabasị ịmara na maka mma ya ka e, m ji ese ee na-egbozi n'iwe melụ m nke a biko ịma na ike gotere ụlọ m moto igotelu m ime biznes isolfa ba politiks inweta ego igotelu m moto igotelu m moto

tarọsị mụ n'oge afọ ịkọ bọtịn ịkọ ya si oye ebe ka briefcase dị nkeji ji portfolio mee egbugo m o nwere ọzọ ife ndị ndụ eme nwere zuru mba n'ụwa ah! eh, ọ bụrụ ọrụ nka nwe ọ bụrụ ọrụ oyibo ka nwe ọ bụrụ politiks nwanụ ka nnọkwazi na ya gịnịkwa gịnị ka mmekwa ọzọ hmm. kedu ife mmekwa mekwa kịta Ne, ne won. Até então cara, quando fico indo. Ni kan na pawo so biko. Trouble ani se avia biko de kede. Sack letter. Ne. Oh. Oh. Ọmọ ndị politisi wọn o. Achụrụ. Kí nǹkan mezikwa? Ah, dẹ́gbẹ̀dẹ́gbẹ̀ n'ọzọkwa ya ome. Hmm. Hmm. Oh, oh, oh. nwa jee politiks nke ọbalịa di m jee nke m nke nya nwa m abalị a ụla m ga-agba ya nkịtị ebe akọ ga m ala bụ nwaanyị ọnịcha ndụka eje na nke ọyi nwoke dandi o wesị m na ife asị gị mee ọlụ ekenyere gị lụa n'ịrụrụ ya nọọ ka iji were aka iwe chụpụ onwe yi akwụkwọ mpe akwụkwọ iji nata sakaleta nọ gị ji aka ikwaleti ya maka na ife ezili ịlụ na nke ịlụ dandi ketu mesi wee mee nọ isi m na na dandi na ka nsoro fa wee jee mebe politiks wee jee ịmakwara ife okwu m jee kpọọ ụmụaka ụmụ okorobịa ka fa jee buru balad bọs maka gịnị ndụka biko kwanụ ka ife dị rọng n'ibu balad bọs biko ana m ajụ mama bọọsụ ụmụaka na-ebukọrọsị na-ezunori na-ekekasị ma a na-eme elekshọn ka ife dị zụrụ iziga ụmụ ọgị ji aka ya ebu ọkwa ngị kpọọ ụmụ nwoke ụmụaka ụmụ ikolobịa ka fa bụrụ ka ife dị wrong with mana asị gị na agwa m ya na mma anọkata ịma m na mma anọkata tinye aka m n'ụdị ife anwa ifere n'ịgba aka ndụ asị m iyo maka na ịgba aka eri how many years ka pasta ọmkpụkpụ mụta ịkwalụ n'iru ịkwalụ jee n'arụ ị na-ekpogharị igwe onye na-akpa ekpopụta ị na-akpa kedu chere tụpụtara moto a o nwere kwado ife nekwa ịgbakwa aka ahụ ezi afa kakwa na ego nwere etu m mesi wee nọkata wee jee bụla ego edebere ọrụ obodo ịma e, na nkwụ bụ ife a n'ezi esi m na mụ ji eme mụ ji eme ọkwa m emego ngwa na ịfụrụ ịfụrụ ya ịmara ọkwa ife nzili imere ife nzili chachacha ife afọ ezili gị mee ya imere ya ife chiemanụ zi gị mee imere ya jee bụrụ kpọrọ bọs chaa ife na oziri na oziri ndụ ka imeri ya ọnwụrụ ọka ije ọnwụrụ ọka ije ife na na-ekwu oyi yoo nụkwanụ m anya o na ife na-ebugharị mkpọkpọ igwe igwe lekasị na elekasị ka ọ na-ebugharị ebe a ndụ ka ife na na-emerụkwa anyị ọ dị ka ị na-alụ ka ịlụta na moto anụwa ka ife so nwoke wee batara n'ebe a m ga-arapụ ụmụ ikolobịa kwụsịla arụ nwesịrị ego rapụ ezigbote ọnịcha a na-ala mmiri ndụ wee wetaba ha ofe na be nwoke anụwa enwe mmemme n'anya Luka, ọnwụ ife melụ m. Ọkwa ịfụ na ị ga-abanyekwa ọrụ. Ọkwa ịfụ sakleta ya na-eji, e? ị ga-eji ya kpuchi ya azụ, lụọ ife agwara ifele emechi. Kpalị bụ igwe. Ekpere bụrụ ji eburu na ị na-ekpalị igwe. Ifele eme. onye nwaanyị gburu n'ụwa mba nwekwa ife ya emenwe ai akwụkwọ dandi dandi ah. ah. oge anwa onwere ife na-achọ fọdụrụ ọrụ si ibe njọ onwere ife na-akawanye njọ onwere ife nwe alụtọ nwụrụ m ụlọ wee nata obodo a oge ya onwere enwere m ego onu ego m nwezi ka m ji wee bata wee bịa bido bịa para afọ ife anyị na-eme mgbe na-eme ife niile na-eme nne gị ịma nke ka njọ ife nna elu bụ maka ụmụ nwanne gị ndị nwaanyị nne gị wurugo ajọ ajọ omume ajọ obi wee zụta osisi ụmụazị nwere nke balụ m ka ngwa nke bụ nwoke ya bịa ya ndị ụmụ nwoke ya sị na fa abịa na ụmụazị ebere m na-emerefa ma nna m biko ife nna achọ ka m gwa ya ọdụ nna adịkịta ekwekwana ka nwaanyị nọkata bụrụ ya ya ada agwaghị ife ya deme gee ntị n'onu ndị nwoke ya gwa ya ekwekwana ka nwaanyị kụziere ya ụzọ ọ jọkwa njọ biko nna imere a na-etu a ma ọ bụgodu n'ebe ọbụla nọ wee nwụrụ ọsọ ya bụ nọ na ebe nwa na-eje obi m ya elu ala o nna m melụ m etu a banugo m ife ikwu ịdịrọkwa na anwụ echi ha biko ife ị na-echekasị kịta bụ mmụọ bute na-ebute makwa amịrị nkwụrụ ọtọ ebe a kịta nọrọ ebe a na-ene gị a ụlọ mmadụ gafeta ebe a kịta bụ na m ndị ori ebe a gị biko ndụ gị ka mba, ezigbo mkpa ife akịta nwe atata gị gịnị kere mụ na ya ga-akwụsị mana ụdị na ọnụ na bụ ka na gị biko biko echezina biko biko achọrọ okay. ama keep afụ nwoke na oke ikefa ngwaja onna ngwa bigokwa eche m ezigbo nwanyị ọnịcha ibu ngwa ngwa achọpụtara m na agịrị ihe na-eme ọ bụ gịnị aha gị bụrụ mgbịrịgba ụmụaka ji wee na-akọchasị n'obodo niile aha gị niile na-akwụ ọsọ gị unu asụrụ nwaanyị ọnụcha ndụka ọka mma oche m fọrọ mgba ka jidesi obi gị aka ike nwaanyị na-anagide eziokwu na ọnwa na-abịara mmadụ abịara nwoke na ụdị na ụdị ma jisi obi ya aka ike chukwu obere oge ọ ga-adị mma maka na ọnwa ga-esi n'aka nwa wee bịa o si n'aka nwunye wee bụrụ dị nke ịbanye n'aka nwaanyị ọnịcha ndụka kwekwe ka nwaanyị rie isi gị nna ya atala m afụ n'obodo anya ịma e, onwezi ofu mkpụrụ ugwu nwe ya ata atana nwaanyị ọkpụ na ugwu gwata nana onwezi ofu mkpụrụ ugwu nwe Ọnịcha nwaanyị Ọnịcha ndụka ma eme ị ga-anagide dịsi obi gị aka ike ọ ga-adị mma otu aka ọ dị njọ ọ ga-adị mma mana emego mm, ka Reverend Fada anyị kunu ụka anyị mara eh, eh, eh, mm, Reverend Fada anyị hmm, hmm. ejekwurugwe m nwatakịrị m o nwere ife nwatakịrị nwere ike imenwu o nwere ife o ya emenwu ọkwa ma na ife a si n'aka mm, bishọp ya na monsin nwere ife mana ọ bụrụ nke afọ na nke bụ nwaanyị bụ nwunye m eji ife niile ji mgbe ha kpọtụ onwere ọdịrị ofu nchegharị onwere nchegharị dị n'obi ya ncha ncha ya ya ya oge ife ọbụla tọntọntọntọntọ nwaanyị ọnịcha nwaanyị ọnịcha ezigbo nwaanyị ọnịcha ezigbo anyị agbafuru ndị ọnịcha n'obodo a n'ebe dị ife ọma bụ nke dị njọ nke dị mma ọnụ ya niile bụ tọntọntọntọntọ nwa ya ọnịcha nwa ya ọnịcha ji nna ya e. ka ga-esi gba nwaanyị ji ego wee jee nụta anyị jije gị jee nụta ọ bụkwa na ife na-eme n'ụlọ ụka bụ nke bụ okwu nọọ ife nna afụ n'ụlọ nke nna afụ n'ụlọ bụ ya bụ ebe okwu dị ụmụ nwaanyị a sị na onye nwaanyị na-egboro n'ụwa nwere ihe ga-aga ime ya Eh, eh, nwe ịfọ eh, na mmiri na-akwado ka njegodo na shop oh, ọ dị mma nke a bụrụ obe jisi ike buru ya onye nwaanyị na-egburu n'ụwa mara na ọ ga-enwe ndụ ogologo onye gbukwa m ọ ndidi jibe ka ọ dịrị sọ gụnwa jibe ya ezigbo bọtụlụ ndị a bụ bọtụlụ gịnị mmanya labodoro ala mmanya ele ka mmanya ile mele alabado ofe anụ mụ alabado ofe ncha niile ah, ah. mkpụrụ akwụkwọ nkịtị gbaa anụ m echekwa nwa na-egbu m mba anọ m ọrait ị na-agba mmanya wụla ten bottles sọsọ maka na njọ nsị gị gị jedolu m ebe ya ka m ife ka iji wee jee laa ten m ife ọjọọ ego m na mbebe ya afịa ọ ife ọjọọ why ji wee zite ebe a the first place why ji wee sị m bịa lele ya afịa ego gịnị kere asị m ah, ah. nye ifele na-emekwa gị bụ nwata nwaanyị latin bottle nye m ego m ọ bụrụ na ị nyere m a kịta o nwaanyị lakwụzie mmanya dị na ya dị ọkwụọ ụgwọ nezianị maka ị na-ayala ayala na maka mmanya ọgwụ nwere e, afịa Oh. ị na-ele mmiri ndụ ka ị ma na ifele na-emeghị eh, ọ bụrụ na ifele na-emeghị masị m bịa lele mmanya yana ife na-agwa anyị ifele na-emeghị eh, iwe anyị ji esi m bịa le gwa anyị jisi m bịa iyi enye m ego mmanya m ọ bụrụ na inyere m ego mmanya m kịta imeda eh, gịnị asị m eme gịnị ndụka kedu ife ị ga-abịa nyere m ego mmanya nnu agbasịkwala m ụdị okwu ọzọ ọ bụkwa m mmanya dị egbu m adị m ọrait ibe anyị fụ na afọ m ife a bụ na ezigbo nwaanyị ọncha dị ọrait agazina m ife aka ibe na-agwa ya nye m ego mmanya Hey! If I am the first win the first market. Now for that job doibo. I put common bottles, ten bottles of beer and I share the can chapo. They can one bottle of beer yile. Ala ala ala fe Juliana. Nonsense man. Baba. Nwanyo nicha. malango, <laughs> manango. Uhum. Enfim, wala na yaman di fagananya. Mbaw, gwabi po. é gini yaman di fagananya. Yaman di fagananya po. Imara mawai, digidu kuki. Ikwuru ihe ji nwaanyị me. Nke bụ eu não nwere obi umeala. obi hmm. wepụkwa nke obi umeala ahụ nwekwa nwa obi umeala onye gwa gị na nwe obi umeala hmm. ị ma mgbe anyị pere mpe a na m akpa ịghara ya onye a mere ọtụtụ ndị mmadụ ji laik ya mara nwanne m karịa nwa a sị na ndị stọbụ ụtụ mm-hmm. ihu ajibọga ka iji e akpa ịghara ya hmm, iruga nwere onye iruga ya atụ egwu ee eh, hmm. ilo ihe ụmụaka ụmụ nwoke na-agbagharị mgbe ahụ onye nweta nkụ ya bandụ ọgbagharị na-asị hmm, apụkwa ya ahụ ọ dị egwu iru nke a ka ụmụ nwoke ji agbara gị ọsọ ngwa kwụkwanụ m ihe m eji fụ m n'anya ihe m eji anwụrụ m ihe m eji alaika ị na-abịa n'afọ nne m ị na-ahụrụ chọka ngwa gị ya ngwa gwanụ m ka m mara ọ maka na ịnwe isi ukwu <laughs> <laughs> We ah, ah. till oh, I can see her breathe. Edward. Afmark. Ẹ wà gara mọ ìṣubú. Ah ah. Mama da fuzuzu nekuku ishi ga kapan. Ọ na The ma bụ ibu ga agbara ka gịnị. Ishi mpere mpe. Ishi a. Ishi ndị na-ebula asara gras. Amụkwa m akwụkwọ. Mr. Copper. onye kọpụl bịaba ịchọzi m gwa m agwa ebe ka isi abịa mba anọgide m n'ụlọ ike agwụ m wee sị ka m pụta ka mụ na gị wee nọkọ ọ na-eme isi m etere bịa nara ọgwụ ana m emesikwa gị ị na-abịa ka nnọọ rọng ihe ga-eme achọrọ m ịga ahịa ka mmagodo ihe ji esi ofe ka anyị gagodo ahịa fest Iri nne n'ukwu. Oh. nne n'ukwu. Nne ifo. Nwokwanye afụlụ. A alụsigo m n'ụlọ niile ahụ, nwụlọ ya n'ebe a. ha jebekwanụ. Ọ gịnị kụrụ kpọsasị na be na-eme? Ọ gịnị kụrụ kpọsasị nke ife a na-eme? Na bịara ịkọ unu bịa igo mmiri nya unu si wepụ unu si bịa nọdụ ebe a na-eche m njesi abata ka anyị belebele unu mmiri hmm, biko ọ dị adị m ikwu okwu anọkwuru m n'ọnọdụ nke ịsa unu asa bulifa si ilo nne biko na otu okwu aka anyị n'ebe eche ka ị pụta resi nna anyị mmiri ka anyị na-aba eziokwu ngwa silo. ilo bụrụ nka kafe ọzụzụ pụrụ abịa mebe ka nalị anya ọlọsọ mmiri ka ebe iche ibi bịa ebe na-acha atụrụ mmadụ kedu ụdị mmadụ dị ya asịrị Biko bia ni kai bo biko ma mi Susu pu. Oso mi ni samali ti go. Mba ya Onye ala ifulefu. Je buru nu ndi ala. Ba na ku mi ni oso mi ele mi. Ku na eche m. Nje sara ta bia Jere kanu mi le pa ni nu. No mi nu ka nje Onye yele ezigbo nwanyo ni joye. Yele yele. be anyị mere eji makwụ nwaanyị ụdị isi ya kedu ife o mere o jiri afọ ụdị ife imere kịta nwa na nna anyị ka ịjụba anụkwalụ m onwe m ọkwa na nwa bụ ụzọ chọm okwu ọ bụrụkwa m chọrọ ya ọ nwerọkwa ife mmele ya o mama e chike ọkwa efu ife igwe ya ọ <laughs> gbasalụ igwe nụsị anya ije kpọkọba ndị polisi ndị obodo m niile ka ọlụ fasifa n'isi tiwaleti ezigbo nwaanyị ekwe n'ihe nna anyị mezi iji kụpụo isi fụkwa nwụbara napụta ya n'isi mgboo ka nkọọla ịnụnụ ka nkọọla ka si wee mee na anụkwalụ m onwe m papa unu nna unu tefele bịa si m n'ife ọ bụ ka m bịa n'elu anya na shọt shed ya dịka ezigbo nwaanyị ọnịcha mbụ nwaanyị obi anyị na achịnyelu di ya aka ise na nsogbu adụrụ na ngana ya afịa ya na nye tefe pụọ wee na ebe niile ose ma anapụta ọ n'alịa nnechi ya na-akpụ m nkụ akpịrị m nkụ ofu biya jụrụ oyi wee atụ aka si esekpụrụ mmanya wee na-alali ọnụ wee e, e, na-ebutu mmụọ wee na-echi ya o ji ọnụbata pụta tibe mkpu na mmanya agụ na m ga-akwụ ya agwọ ọka esi eme ị na-ala mmanya ị na-ala mmanya wola te ị bụ ọla mmanya agwọ ten bottles of beer only ọnwa e, ọkụfe ntinye n'ime ya ọ bụrụ na lakalizi te gịnị ma kedu ụdị nwaanyị gị akọ negodivi gị akọ eme gị kedu ụdị nwaanyị bụ ihe ji akwụkwọ gị isi anụ nwa ka ihe na-eme gị se ji nwaanyị na-agwa m ka ihe ọ ka ihe ọ gị gị n'ọnụ na ịchọka kwụọ gị ka ese gị ịma na ịlụ gị ife ji nwoke eme chike nwa anya ka ndị osisi ya mụọ ibu mmesi m nwa ya nwa mmesi nwa ya nwa samara kwa nna gbogbo nna gbogbo mara ibɔ ni ala jɛ nna gbogbo mara nna gbogbo muna mara buluko gbɔ iga bɛ gini o o ndu ka buluko ma ekwe nsu nu ah. ndu mu ekwe nsu. ɔn eh. gina mu nna ibu ekwe nsu unu bụ ama osu egbo ma ama m unu ụtọ kun se efe elu n'osisi ama m ife unu kun se je ana eh. ọ bụ na ma mara ama m fa ị ga-eme gịnị nwere ife ga-eme unu kenite nke tụọ unu mmesi gịnị gị taa mmesi gịnị gị taa ịjọ ka kwụwa nye ọnụ na oh, Hai, apa mifa? Kiba malaya? Ola ndio chi maya no fi anti kan disa wapun wa miru. Da ka bi abu ka mu so. Ni fu ko like to watch sara yi. Akwai nuna. Akwai nuna. Ndo mom. Ama mama. Akwai fon kuwa. Eh agbe magi bu chike fon na. Na fu na fu ajo ngwa so wore ban ni afọ. Eku no bro mu wata clear na mam no bro mu. Mama kon me na me chike mo mo na egiri ya di. Nso anwere ago. Obatakwa no mbo no do wo pe o. Wo ne fo de me ike na ike ni mu no sorry. Ndo, come, don't give me. I can't give you. kpaghara m ọ ga-agbara m ụgba ije gwa fada Benard ebe aka nnukwu aka ka mgbe tata amara m ụma eme awụ dịkịrị ntịrị nwunye m na-anụ nwaanyị mụtara m ọmarịcha ụmụaka niile aga na-eti ya ka m na-esi ntiwe ya bụ ozugbo ozugbo kunite eh? kunite ozugo agbaragoro m gị agbaragoro m gị nke m ọkwa ịma na afụ m gị n'anya eh? andị mma ha emekwana ihe ọbụla ga-eme ka ị nwee mwute eh? agbaghara goro m gị mm. hmm? nna m n'anya m ga-akwụdosiri gị ike ama m na ekwensu chọrọ ka ọ bịa bute ọgba n'etiti mụ na gị mana ọ gaghị erere ya hmm? Hmm? ọ gaghị ere natara ya enugo ozugbo a fada Bernard kpọrọ m obumafọrọ m obumafọrọ ọ bụghịkwa m ụgwọ fada Bernard kama ọ bịara afụ oge ahụ iru m zara aza ya ajụba ma ọ dịzie ka ọmụ gwara ya kpachara m anya jee ka njekọrụ fada Bernard ihe mere lekene eh? ihe mere nwunye m na anụ mmezi ọzọ biko hmm. ụmụ m kwanụ ha nọ n'ime ụlọ hmm? ụmụaka aka akpọkwa m nna ha ọzọ ifela uwe m emegbugo m nke m ana m abịa ana m abịa ka m sụchaa akwa m na-abata ka m bịa fụ ụmụazụ obere akwa ụmụaka ka m si ka nsọ. ekwensu ekwensu chọọ ka o butere mụ na di m ọgba aghara mana ọ ga-erere ya ọma nrenatara ya ehm, nna nọ n'ụlọ nna a gasị ehm, na ebe nọ nwa m Nọkwana anya o. Kai! Odogo, ihe ka asị na alụdụ ma? Ọrụ aka, an engineer. Ah, engineer. Engineer bụ ndị na-alụ moto. <laughs> Ifeọma nwa mgbe ka kwabala ije. Nwanyị, ihe ọbụla ga mbụrụ mm, ọgọ injinia. Ebutelu moto nụ. Nnalịba na obodo na anụwa. Ọnya nwa ọkala moto. Ke a mara. ya na ọjị nsị ya wetara amala mama ọ gị na ọjịzi mama ee eh, amala kee m na mmanya nsị gị wetara papa mmanya nọ n'ime ụlọ wee obere fanta fọrọ ọnụ iwe rapụ anya iwe nọdụ ebe a na-eche oke mgbe eh? maka gị dịzi ọ dịghị na-eme kedu ife na-atala ụtakịrị ya ụta kedu ife na ebe akịta agbawa owowo ịmasị agbaga n'ebe ị na-ele mmanya chịtara anyị mmanya ka anyị wetụtụ akpịrị amara jee na shọp ka ije butere mmanya ka nye m ọgọ nwoke ọfa ncha bụ ife nne ekwu were ego onye amala ka ọ jee nke mama ike anyị mmanya bifo lachala ọsọ were lacha ire lacha ọsọ lachata ebe a mkpụrụ mmanya ma agbụgbuo mmadụ ihe jere ka mama ike anyị mmanya ka anyị laa ah. mmanụ nke na-eme dị mma na-eme eme ka mfe ụzọ jee na nke mama ike ka ị ọ gịnị ka ị na-arụ ụmụ tara ife anụ ah, ọ bụ nke ezugo ka m ị ga-esi na chid godechitala anyị mmanya fụrọ m ife dị otu anyị nke nke mmemme ya dị mma bịa nna anyị welugodo nke a ọ gịnị na-eme dị nwa kedụ nnọọ ife bụ ife anụ a ịma na mmanya bụ e, na na jus ka weta. Hmm. ụmụnne ga-eweta uh, brandi olifesi ya ọ bụ nọ nke a ka weta nsogbu adịra nke a bụ nke nke a ọ jụrụ ụlọ mara ife a sị na ị mara ife agbaghị nkịtị were mmanya ke oge nwoke ji bịa nye iku ọgọ biko deneke na-azụ akpa ya ka ịma ma nwebele gị iji ka inye m ka amala pụta ka ọ jee gotere m ompa jụrụ oyi maka na nwa m dị n'elu ka m gbutu na tịa nna uwe bụ na ogo bụ na ndị na-echule m nwanne nụ nke a ka ị were ugoro banwela ya na onume ga-ebu ebe a nwere ike inye m 3 or 4000 anwegolo ofu kreti nlasịa tata ọbụla anya sị latọpụ nke fọdụ nụ maọbụ ụtụtụ echi golozie nke a ga malịa mkpụrụ mkpụrụ ofu oge nwere ife ka m jiri ebe m nọ nke a kenye m ọgụ isikwachi ebe na-abụ wee bịa uche m dị na chen gold anyị yi n'ọnụ oge m bịazara ime ihe dị n'isi nwa ka m wetara gị nke ọfụ mba otu m ga-esi mebezi ndidi wee elu mụ na ụlọ teka ị ga-abịa oge anyị ga anụ nwa m nọ igbote ezigbote chen ọ bụrụ ife atadoghị n'onu weta nke ga-agbada agbada ifuru dị iyi nwaanyị ọnịcha na-eyi ife lere ule ihe m ezigbote chen ga-eju m arụ ga mpụta na ama na anụ nwa m meka nke anyị jos ka m tinye n'ọnụ ebe afụ ama na afụ dị ahụ anya mana ka m mba hapụ ya mbịawa ndị ime ihe dị n'isi ngọta gị nke ọkụ ọ ga-amụche m dị na chi na anyị um, <laughs> ka anyị pụta eji bebi m ji ego nwere ihe chi na bebi thank you ezigbo aga mana o mechara gote ọzọ ọ na-alụte ọtụ ọ bụ egotenụ ọ dị nnọọ mfere nne nọọ ndị ọsụ were anya nne enwere agba na-eji enu eh, eh, bịa nna eh, dịka onye ebe ka abụ onye obodo ebe onye obodo nna gụba anya ya amaka ana m ala ikuku ụdị ife afụ mkpuchizi efe anya fama na afụ mkpọrọ anya m uh, ịmara alazi ah, e mmanya a ah, ka isi ama ọgọ ịka nọkwa ka ịla anya bụ mmanya maka m na ah, ah, ezigbo onye nsogbu chai you want to trouble she go give you trouble ejiri mara gị nwanyị ọnịcha bụkwa na jeve ikote okwu gị na ụmụ ga-apịa bụ ọkpọ ekwube okwu isi na ana eyele ezigbo nwanyị ọnịcha onye ihele ezigbo nwanyị ọnịcha ihe eyele yele o imekwa nnọọ ọfụma wee sị ka ị bịa fụ ndị be anyị ọka iwe fụ ọka iwe fụ azụmakwa m si ka m bịa bịa fụ ndị bụ bịa nọnyere unu ka anyị kpakọrịta m nsogbu adịrọ ee mana ka ịkwanụ mgbe ị ya akpọrọ ụmụnne unu niile ndị bụ unu bịa nke eme ego amabeghị m kịta eche m esi na ịchọ gị ịnụ nke bụ nke bụ ma ị ka ihe ka ihe a sị gị na mama bekee taa oge m kwadote m bịa eh, biko godo m 100,000 naira ka m wegodoro ya gote shu na akwa ọsị 100 gịnị 100 gịnị a sị gị nye m 100,000 naira na-eti ọ karịrị ihe ụmụ nwoke ndị ọgbọ gị na-emerụ nwaanyị mechie ọnụ gị ifunugo 100,000 n'anya bifo igunugo ya agụ ụfọdụ isi ifu anya nekịta si na egwure agbụgbọ 100,000 nye gị onye ya ka ị bịa nọ gị na nne gị na emebe onwe n'iru m eh? big fool eh? nwoke ị na-akpọ big fool akparịkwana m akparịkwana m eziokwu ka nna m ga ọkpụkpọ gwara nna gị 100,000 naira ọ bụrụ izu ihe eji nwoke eme nye m 100,000 ọrụpie ndị ọgbọ gị na-eme dịkwa vileji fụrụ nka eh? ọmụ gị na-agwụ taa ọ nnu ya akụkụ na-ede n'obodo akụkọ unu ebe niile ka a na-ekwu okwu unu si ka m bịa ka m bịa mata na eziokwu afụgo m ya eh, gị na nne na-agbajisi onwe unu biko biko 100,000 agba ego biko maka ihe ndị ọgbọ gị na-eme moto rụọ ọrụ ụlọ m m eh, biko akparịkwana m akparịkwana nsogbu moto a But we're sorry. Sorry! Look at my icon. As you can get out from this water. Waka. What's your waka? Yeah? Onye obodo. Ka m gwetakwa gị n'akụkụ n'ọzọ. Chikwe, chikwe, moto ahụ ọrụ. Chikwe, moto ahụ ọrụ. Ọ bụ na ịma na ịma na ịma na ịma. Wọ́n sụsụ sara abụọ. Wọ́n sara abụọ. na-echibọta awara ihe nọ ya bụ ihe ị na-eme aka mfụ mfụ n'anya ọ bụghị ihe ibu ya ezigbo nwaanyị ọnịcha mma m iwe na-ewe m ị ma na unu ugwu a bere ebe asị na ọchị ịnụ m ka m nara obere ego common ordinary 100,000 naira sọọsọ eziokwu ọ na-aba na-agbọ ka nkịta chụtụọ m si na asị na moto ya onye ife a ife afọ echekwa m ma o ji ego na 100,000 enwere ihe ọ bụ fọ ndị ji akpọrọ nwoke si na moto chụtue nwa nke mụnwa mụrụ amụ ezigbote ala ga-efejukwana ya anya kama ọ ga-asị na ọ kparịtara ịnụ nwunye ife eh? ihe ọkọ n'ime moto na-akọ nka nka nka nka nke nwa jikwa nke nwa jikwa wee mechaa me mbaras eh, afụmalụ afụmalụ na-enekenele m anya okonu ụdị ọbụzi ọnya eh? ka nna ya iji soli ya na-ekwu ya eli na-ekwu ya eli ka onye ala nne eme ka ọ ghọta na onye a nwụrụkwa ife ọchị wee na-aga ọ dị ka biko nwa mbụ kene m ọnwa ife dị rọng na nsi ọgụ nwoke ma ịlọ na nye m obele ego chenji ka ngolo 5 or 6 bottles of beer laa ọnwa ife dị rọng ọ kwadetara ịnụ nwunye rapịa onye alaka ọnwa ife oji onwere ego onwere ife dị n'azụ pọket ya ojiro ọchịchị mana nke bụ eziokwu bụ na ma nke bụkwa n'eziokwu bụ na alaikere alaikirọm ya anọ m nọ injinia nchọ ka m ya nwa obere ya mara m n'aka aradit na aka ya dị nkịta ka m nwetara nwere ife ọkwanịta imenere ihe mana ịhụ ya ọpụta toluko so jentụl nwanne m ihe a kọvarọ onweghị jentụl ọbụla ọ dị eziokwu ka m na-agwa gị ya niile bụ kọva ka ọ na-akọva mana next time ọ ga-abịa m sokọ nonsens ama ike ife ya eme sie ya ezigbo igbo kụọ ya ezigbote igbo uchi ya ya mma nkwụọ ya ịgba uchi ya ya. ụmụ ezigbo nwanyị ọnịcha ọ ife mbụ kilibekene nnọọ kilibekene ọ bụ na nne unu adịrọ mma ọmụa bụ nnu tụlụ obodo unu ọnụ <laughs> obodo nna unu <laughs> ezulu m ife niile mana dịbaka unu dum unu afụlekuka abatala ebe a ụlọ ụzọ ka unu efu o nwetarakwa n'onwe aga m eje visit dị mọda ka m ife nyeli ya ike o jizitelu m n'aba ekwu nke n'ọnụ efu na onwere ife dị na azụ akpa ya onwere ife dị n'ike na onwere ife o ji onye na-enwere ike inye ịlọ ya 5 obele change ka agolo 6 bottles ka ife ọ ga-emenwu onwere ife ọ ga-emenwu ịghọtago so na-enye n'onwe unu nsogbu amana nje efu nne ka mmalụ ebe o ji eku ume ezigbote nwaanyị Mamalistic mama. Oh, boa. Que lindo no boa. Essa. A boba essa, mano. Maiane. Mama. Alicia, mama. ba kunudu. Na loke na lilie. Hmm. Maiane. Mama, mama. Name I was so. Mama, ah, nene <laughs> hmm, <laughs> nunu. Alicia for me fa. Tie sen afọ n'ọnụ. Anu me egoli. Amo ya ahụ gị na-achọ. Ị <laughs> ga-eyele ezigbo nwaanyị Ọnịcha. ọ na-anya aja Ị ịchọta ya chọta ogbunye ọ nwoke ife a bụ ije ụwa nwoke mudibe ife a atọtara na ngwugwu eweru nwoke mudibe ezi nwanyị